na-ege ntị ekele dịla unu mma mmanụ ikoro adagokwa ọzọ mụ onwe m na-ekwu okwu bụ maazị oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'ikoro tata bụ maazị eke odeluga e, ndị be anyị daalụ m anyị aga n'iru ịkpa maka ihe anyị bidoro akụkọ ya abalị ole na ole gara aga izuụka ole na ole gara aga ya bụ ịnebanye anya n'akwụkwọ ahụ edere oge a na-alụ ahịa Biafra akpọrọ Ahịara Declaration Ahịara Declaration dịka isi si ikpe bụ ihe onye na-ahụ maka obodo Biafra bụ Emeka Ọdụmegwu Ojukwu gụpụtara na ọnwa Juun nke mbụ na 1908 ndị dịkwa na ya bụ ọgbakọ akwụkọbara na Biafra ịnebanye anya ịma maka ihe bụ nsogbu na ịchọpụtakwanụ etu a ga-esi wee mezie ya bụ ihe ya bụ akụkọ wee bụrụ ihe a kpọrọ Ahịara anyị akpago maka ihe a abalị ole na ole gara aga izuụka ole na ole gara aga ịnebanye anya na mpaghara dị iche iche ya bụ akwụkwọ anyị kpara maka ihe bụ ihe butere ọgụ ma nke si n'Irobịa ma nke dị n'ime Naijiria anyị akpago maka ihe bụ isi sekpu ntị ndị Biafra ji achọ inwere onwe ha na-akpakwanụ ihe anyị ga-aga n'iru ịkpata atabụzi nke a kpọrọ n'asụsụ bekee the principles of the revolution ya nke dịka ihe edere na-adị ka nke ndị oyibo na-akpọ constitution na-akọwa etu ya bụ obodo Biafra ma ọ bụrụ na guzo na anụcha agha ga-esi wee chi onwe ha gawa ihe anyị bụkwanụ n'obi wee na-akpa ogbugbu a abụghị naanị na anyị chọrọ ịkpa mụta ihe maka ihe gara aga nye anyị kọwa maka histri maọbụ ime ihe ime ihe ga-enyere ụbụrụ anyị aka ịma akwụkwọ ihe anyị na-akpa nkata bụ ndị Igbo na-ajụ ajụjụ oge ọbụla kedu ihe ndị Igbo chọrọ n'ime Biafra kedu ihe ndị ụzọ ọwụwa anyanwụ chọrọ anyị wee na-ene anya n'ihe mere na mgbe ochie ya na ihe histri iji wee chọpụta o nwere mgbe ndị dị n'ụzọ ọwụwa anyanwụ ma ọ bụ ndị Igbo jiri aka ha si nekwa ihe anyị chọrọ ihe ọzọ anyị na-ejikwa alụta aka n'ihe a bụ na onye ọbụla bụ onye Igbo maọbụ onye ọbụla si na ọwụwa anyanwụ echego maka ihe gbasara ọdịnala anyị n'ime obodo a na-akpọ Naijiria na ọnọdụ anyị nọkwanụ n'ime obodo anyị dị iche iche n'ime ala Igbo na ụzọ ọwụwa anyanwụ kedu ka a ga-esi wee mee ka ihe dị mma kedu ka a ga-esi wee kwa anyịwụ ndị ukwu wara ha ncha so n'ihe kpatara anyị ji enwe ogbugbo a na ịkpa nkata anyị wee na-ayọ gị onye na-ege ka anyị tinye ọnụ n'okwu a gwa anyị o nwere nke anyị kwujọrọ o nwere nke anyị kwujọrọ o nwere nke ị ga-ahazi o nwere ihe bụ n'obi ị ga-eme ka anyị malụ biko tinye ọnụ maka na ya amaghị ihe niile daalụkwanụ maka anyị gaa n'iru ịkpa maka ya bụ uh, principles of the revolution nke nwekwalụ uh, uh, mpaghara dị iche iche n'ime maazị Austin ị nwere ike inyere anyị aka bido kedu ihe izizi maọbụ ihe nke mbụ dị na ya bụ ihe na kedu ka anyị si kwesị inezi anya ị ga-ewepụta onwe gị na mute ndewo maazị okokachukwu mana tupu m ebido ọkwa ka ị chetara ndị na-ege anyị ntị ebumnuche anyị ele anya n'izu ụka na-abịa abịa anyị ga-enwe ndị ga-esonye anyị e, ndị ọkamara dịka e, ọkammụta prọfesọ obinwa kamma onye na-akụzi ihe gbasara histri African histri ọ nọ na University of Pretoria ka ọ dị ugbu a ọ ga-esonye anyị site n'ike nke Chukwu n'izuụka na-abịa abịa ya ka onye ọbụla gbaa mbọ chekwa chee maka ịnụta ka otu ya na onwe ya ga-esi kwuo banyere ihe ndị a ihe anyị na-ekwu principles of the revolution ihe a na-akpọ principles bụkwanụ a ga-asị ntọala mm-hmm. ntọala ntọala iwu ihe e, e, e, ebe ihe a na mbọ a na-agba gbasara Biafra n'oge ahụ ebe ọ gbadoro isi ntọala ya mana ịgwa anyị eziokwu achọkwara m ka m kwuo na ihe anyị na-ekwu okwu ya ihe anyị ji wepụta ihe a ahịara deklarashọn abụghị ka anyị jee lewe anya ma Biafra nke gara aga kama ọwụ iji chetara anyị ma ndị Igbo ma ndị bi ndị niile so n'ọwụwa anyanwụ Naijiria hapụchakwa nke a na-akpọzi South South ewu ndị so na Biafra oge ahụ ihe ihe ahịara deklarashọn pụtara na ihe ọwụ ọwụ ihe ewepụtara e agbara mbọ ndị dere ya ọ bụrụ naanị na e, dimojukwu gụpụtara ya mana ndị dere ya wụ ụmụ afọ ụmụ amaala ndị si n'ọwụwa anyanwụ obodo anyị oge ahụ ha jere mee nchọpụta jụọ ezigbo ajụjụ jụọ ndị omenala jụọ ndị okenye jụọ ndị ụmụ nwanyị jụọ ndị ntorobịa ajụjụ iji zaa iji wepụta akwụkwọ nke na-akọrọ anyị si ole ihe anyị chọrọ mana ọ bụghị naanị iji gwa anyị si ole ihe anyị chọrọ kama na ọwụ ijikwa mee ka anyị ghọta onye ka anyị bụ olee ebe mmiri siri mawa anyị kedu ọnọdụ anyị ma ọbụla dị na Naịjirịa kedu ọnọdụ anyị dịka ndị Igbo dịka ndị Biafra ndị e, Ibibio ndị jọ ndị fek ndị Ana ndị niile ahịa ejikọtara anyị na ahụ ọnụ kedu ọnọdụ anyị n'ime ụwa abịa na mmekọrịta anyị na ndị mba ọzọ ma ọ bụ na ihe gbasara ihe mere kemgbe gboo maọbụ ihe na-eme ugbu ma ihe ga-eme n'ọbịanihu ya bụ na ihe a na-akpọ the principle ya wụ ntọala a bịara ileba ya anya bịa bịa kpọtụ aha n'ihe ndị dị iche iche wụ ihe a ga-esi iwu ejirimara anyị nke mbụ wụ na anyị wụ ndị nwere na-akpanyere ndụ mmadụ human ndị nwere a na-asị ndị bekee na-asị nwere value for human life anyị abụghị ndị egbu arụ ọbara ahụ na ka ihe si aga na Naịjirịa taa anọkata nke mere n'ọlụ na abalị abụọ gara aga anọkata asị mmadụ na ịnweghị imehụ elechaa gị anya amaghị ha ga-agwa gị were gbagbagbuo gị ma were mma fọnye gị n'olu igbo anaghị eme ụdị ihe dị ụtọ a ndị biafra anaghị eme ụdị ihe dị ụtọ a sanctity of human life nke ọzọ ihe gbasara mmegide abụrụ mba ka eji gwobila ya ha genocide igbo emebeghị ya mbụ ndị anyị na ha wụ ndị ụmụnne anyị anyị na ha usoro nọrọ na biafra onwe nke enwere akụkọ ebe edere ya ma ebe akọrọ ya akụkọ na akụkọ na ha agbatụla mbọ si ka ha lee ndị ọzọ ndị agbata obi ha ndị ha na ha na-emekọrịta gbibilaya ha ka ha nwụsịa ọwụrụ ha nwee ihe niile nke ọzọ wụrụ na onye ọbụla na anyị na-ahụ onwe anyị dịka ụmụnne ile anya anyị ga-eji kpụba ihe ndị a ọnụ n'otu n'otu nke ọzọ wụ ile anya dịka ịbịa na saịdị ebe ohe dịka ebe ozuaba nọ ha afịa na ndị ana na ndị bibi anyị na ha na-emekọrịta anyị na ha na-azakọrịta aha anyị na-aza anyị na-aza ọbasị ha na-aza abasị anyị na-aza okon ha na-aza okon ụkpọn ụkpọn anyị ejewa gbara gawa obere ugwu jere obere ọfụ obere ọtụ ịnụ odo ebe a ga ịnụ odo ebe a he awụ ndị anyị na ha na-emekọrịta anyị na ha ndị anyị kpọrọ ụmụnne anyị nke na a na-asị ma ọbụla dị mgbe anyị na-asị igbo apụtahụ naanị ndị na-asụ asụsụ a na-akpọ igbo igbo wu ndị anyị na ha nwere otu omenala anyị na ha nwere otu mmekọrịta enwere m ike ịga n'ihu na-akọwa ihe ndị a a na-akpọ ihe ndị banyere na ntọala mana ndị awụ ndị kagodi mkpa nke ọzọ wụ ihe gbasara ndị ọ nọ n'aka dịka ndị ndu obodo olee ihe ejiri mara ha n'etiti anyị nke ọzọ wụ otu na onye ọbụla ihe a na-akpọ individualism and community na onye ọbụla nwere ohere dịka Chineke si nye ya ịgba mbọ ịnọziri onwe ya kwụrụ onwe ya nwee akụnụba kpata akụnụba mana ị na-akpata akụnụba ahụ ga-eburu n'uche na akụnụba ahụ ya na-akpata na mbanye ahụ ụbara ahụ ị na-aba abụghị naanị maka onwe gị ọ bụkwa ka iji nye aka iji hụ na obodo gị na ezinụlọ gị na ndị gị na ndị agbata obi gị wepụrụ ọnọdụ ịdị mma n'ebe ha nọ ya aga m ahapụgoro ya ebe ahụ maazị tinye ọnụ na nke izizi nke ekwu na ndụka na Ndụkakụ na Ndụbụisi na ihe gbasatara ndụ na ihe gbasata iwusi ọbara agbasara Igbo kedu ihe ị chere maka ya bụ ihe ịdị n'ihe edere na kọnstitushọn ịma ịma na ile omenala Igbo enweghị ebe ọbụla ị gara n'ala Igbo a na-anaghị enwe ihe wu nsọ ala igbu mmadụ na-awụhụ ihe dịka n'agha ọ ihe dị aṅaa bụ nsọ ala Igbo anaghị anọkọta gbuo mmadụ mmadụ bịakwara n'ube gị dịka onye ọbịa gị na ya atakọ ọjị agwa ọjị na atakọ ọjị ọ bụrụ mgbe ihe rụ mma ya lakpuo chidiokoto ya ebilie pụwara onwe ya ihe ga-eme mm-hmm. igbo kwere na mmadụ nsọpụrụ a na-asọpụrụ ya ihe ndị a kwu maka ahịa e, e, e, ekwubuole ya mbụ ndị dere akwụkwọ a ahịra deklarashọn ọ bụghị otu onye jiri were pensụl na pepa dewe ihe ọ bụla chie dịka ụkọchukwu ọstin eh, ha gara jụọ ajụjụ jụọ ajụjụ elee elee ihe ndị Igbo na-eme mere ha ji wuru ụdị ndị ha wụ ịsọ ịsọ ndụ ndụ eilekwe n'aha anyị na-aza ọ mmadụ na-aza ndụ amaka ndụ amaka ọ ihe a niile ka ha na-ekwu a ga-eweghachite ọwụzi nke ike a na-ekwu ugbu a ịpụọ n'ezi gị hụ ozu mmadụ ka ọ gbọtọrọ na main road gị na-ajụ ozu onye dị akwa nne mụrụ ya maka ọ wụ ihe anyị ji wụrụ igbo eme ajụdala enyi m a ihe anyị e, ozu anọ nga akwa enwere ndị nwe ọ dị mkpa na a ga-alaghachi ebe ahụ n'ihi na ọ wụrụ na obodo ga-adị mma onye ọbụla chineke kere dị ndụ na-eku ume e a ga-enye nsọpụrụ dịrị ya agaghị anọkata were ya egbufuo ka e na-egbu ewu ọ dị mkpa so ọ ya ka ha na-ekwu na ị e ga-eweghachite ya azụ ka anyị e bido sọpụwara ndụ kwanyere ndụ ugwu rurie ọ bụrụkwa n'oge egwu mụrụ egwu nwa ndị egwu

maazị odeluga a na-ekwu maka ndụ ọ dịka ọsọsọ ihe gbasara igbu ọchụ na igbo achọghị ka egbu ọchụ na ọchọghị ka awụfusi ọbara mana ndị a rụtụkwara aka na ịdị ndụ ọnwụ ka mma abụghị ndụ ncha ncha ya ha na-ekwu na ọ bụrụ na ị na-anya na ụzọ ọwụwa anyanwụ Naijiria ma ọ na Biafra ha na-alụ ọgụ inweta mgbe ha chọrọ Biafra ọ ga-abụ emechaa onye dị ndụ anọrọ na-ayọ ayọyọ onye arụzuru na-akwụgharị na-enweghị ọrụ na-enweghị aka ọrụ ọbụla na-enweghị ndụ juru afọ ihe ọwụ ụdị ihe kwesịrị itinye n'ihe eji achịkọta obodo a na-akpọ kọnstitushọn ọ dị mma ka ọ bụrụ ihe gọọmenti tụkwasịrị obi na kedu ka o si wee dị tata kedu ka esi nwee ike ịgbanwe ya ka ọ bụrụ ihe a na-eme taa hmm, ị anya dịka ndị kwuburu okwu na Igbo ife igbo kpọkwa ọnụ mmadụ bụ mmụọ dị ndụ ọ bụ prọfesọ chieke ifemesia kọwalụ m ya bụ ife i wee ghọta na igbo na-afụ mmadụ dịka mmụọ emere n'oyiyi mmụọ nke chineke ya bụ na ife o ji wee bụ ụlọ nke a ka eji wee fili isi bụ ife izizi ekwu maka bụ na ọ bụrụ na obodo ekwetarọ na mmadụ na ndụ bụ isi na mmadụ bụ mmụọ a kwesịrị ịkwanyere ugwu na ife niile bụ ife gọọmenti ga na-eme ma ife ọbụla obodo ga na-eme ga-eme ka ọ wee ghara ka ọ bụrụ na akwanyere mmadụ ugwu ya bụ na onye nwere ọlụsị maọbụ onye onwe ka ọ dị ya na obodo ga-agba mbọ fụ na emenyụrụ e, e ya ma megbue ya ma debie na ụdị ọnọdụ ọ ga-anọzi ka ọ dị ndụ ọnwụ ka mma maka na ọ ga-eme ifele na mmadụ nọzi mmụọ mmadụ mmadụ na-esi mmụọ mmụọ ya bụ ọ bụrụ sọsọ na ụdị na a ga na-asọpụrụ mmadụ ghara ịwụfu ọbara kama na onwe onye ọbụla nke ife ụwa na-atụ n'ọnụ n'obodo ama mgbakọta ya azụ maka nọ mmadụ maka mmadụ ya bụ ịneanya n'oge dịka oge a efu ọtụtụ mmadụ ndị nọ n'ọchịchị maọbụ ndị na-ejelu ọtụtụ obodo eh, ndị Igbo ozi ka ị ga-afụ ka nne na nna ndị gbalụ mbọ wee lụọ ọlụ ọlụ ọlụ gọọmenti wee na ezumike nka ịfụ ụfọdụ gọvanọ anala egofa tinye n'akpa ọmanyezipe egofa ga-eji na-eli nri n'ọlụfa inefa nka dịka obodo kwesịrị ịkwanyere ugwu ịfụzi afa ama na-ebi ụdị ndụ mmadụ ibi ọ dị ife ahịara declaration n'afọ principles of the revolution na-alụtụ aka si na ife ọbụla na ụdị ife afọ ama mme n'obodo bụ obodo dịka Biafra na aga na-akwanyelụ mmadụ ugwu na ife niile ọchịchị gọọmenti ga na-eme ga-agba mbọ ka afụ n'ugwu dịlụ mmadụ dịka mmadụ Chineke kene ya bụ ibe dị mkpa maka na ọtụtụ ndị be anyị ọ ya bụ ike ife ụfọdụ ndị na-achị achị em ọ na-agazi n'ụzọ em ọ bụrụ na ọ nwee ebe ọ jekọ akpọchie airport maọbụ ọ gaba n'ụzọ ojilu moto ife dịka iri ise wee na-aga onwere onye ga-aga ụzọ awụ dị dịka elekere ịtọ ma ịnọ ma ndị agha agba pọtọpọtọ ma ndị agha agba aja ma ndị agha agba mmiri onwere onye ma ndị agha apịa ịtarị ụdị na gọvanọ na-aga ma ọ na kọmishọna na-aga ma ọ na onye edikiri ma onye edikiri na ọ kwesịrị ịdị maka na onye ọbụla kwesịrị ịkwanyelụ mmadụ ibi ya ugwu ị na-eme ị na-eme na mmadụ ọ ya ka o ji dị mkpa na ụmụ emeleme afọ dịka esi depụta ya na akwụkwọ dịrị ahịara ọ eji mala Igbo gboo maka na mmadụ ada akala ibie mmadụ ada akala ibie maka na Chineke kela anyị ncha onye ọbụla nwee ndụ nwee chi nwee eke hmm. ọ bụrụ na m tinye ọrụ na ọgọ ekpe ka m tinyetụ ọnụ ihe hmm. akwụkwọ ihe a maazị Odeluga kwuru maka na ihe ndị a dere ebe asị for all forms of disabilities and inequality which mm-hmm. reduce the dignity of the individual or destroy his sense of person have no place in the mm-hmm. new social order maka na e, iji tụnyekwuo ya ọnụ ịdị ndụ ndụ abụghị naanị ịkụ ume mm-hmm. ọ dị ka akụkọ akọrọ ofu nwanyị a sị ndị di ha nwụrụ bịa nọ ndị iwu ndị isi ikpe ndị di ha nwụrụ bịa nọ sonye na na ahịrị ka ha nwee ike keta oke ihe oriri ofu nwaanyị ga nọnye abịa jụọ ya si nwada di gị e, ewu isi ikpe Olesia dị anya ọsị ya kee ọ dị ọwụ ndụ n'ihi na ya taa ile anya na obodo Amerịka anyị nọ na ya ọtụtụ ndị na-ekwu pro-life pro-life pro-life mana ndị ahụ na-ebu na-egbu opi tụtụrụ pro-life ha anaghị eji ọ naghị amasị ha ma ndị mmadụ ha na-eri nri mhm. ma ha ahụike mana Igbo ghọtara ndị anyị na ha na ndị agbata obi anyị na ndị ụmụnne anyị ka anyị si Biafra anyị ghọtara na ndụ enweghị isi ma ọ bụrụ na ndụ ahụ enweghị ahụ ike nọ na ya na onweghị mhm. ụka mmadụ ju afọ na enweghị ụka mmadụ si enweghị otu esi akpanyere ndụ ahụ ugwu maka na ugwu mhm. ndụ bụ nri ju afọ na ahụike mhm. ọ ya ugwu ndụ ọ ya na mgbe ochie ihe a na-akpọ ogbenye maka na ịbịa n'ala Igbo enwere abịa na ezinụlọ nchịkọta ezinụlọ ya ha na-akpọ nuklia famili achịkọta ya gịbịa chịkọta kọmpaụnd chịkọta gịbịa nwee ihe na-akpọ ogbe ya bụ onye okenye ọ na-abụ mgbe a hụrụ n'ọtụtụ ebe n'ala Igbo arụsị akọsịtụ ihe ubi wetachi ihe ubi i were ụfọdụ gaa ihe okenye iwu okenye nọ n'ibi n'ogbe ya edowa ọ dịka a na-akwanyere ya ugwu mana o nwere ihe eji eme ihe ndị ahụ o nwere ihe kpatara eji eme ihe ndị ahụ maka na okenye ahụ na-abụ ọgụrụ olegharị anya ọ mara na ndị na ezinụlọ ya na ogbe ya ụfọdụ ndị nwere ahụ nkwarụ ụfọdụ ndị na-enweghị ahụike nke hmm. ihe ọ pụtara na ha enweghị ike ịrụ ọrụ ubi ka ọrụ hmm. ugbo kọpụta ihe ga-ezuru ha ha na ezinụlọ ha n'afọ n'afọ ka ahụ ọ gụrụ osi na ihe ahụ ndị ọzọ tụkọtara o were nye ụmụaka si jee nye onye a ka ahụ na onye ahụ na-eri ihe ọ bụ hmm. onye ahụ onye a na-akpọ ogbenye ya onye ogbenye na-enye ogbenye ya wụ ntọala anyị o nwere ihe dị iche ogbenye na ụbịa mm. maka na onye ụbịam wụ onye na-inweghị inweghịkwana onye ga-enye gị mm. mana ogbenye wụ onye enwere ike inweghị ozuru nke ị nwere ezuwara gị ma inweghị mana ndị ogbe gị na-enye gị mm. ya wụ ihe mere ndị Igbo ji esi na onye nwere mmadụ ka onye nwere ego mmadụ ya mm-hmm. nwụrụ na o nwere ogbe ebe isi pụta agụrụ aga egbu gị ilekwa anya ka e nwewere ihe korona ị ga-ahụkwa na ọ nọtụkwa na ọgwara anyị n'ụzọ dị iche iche ọtụtụ ndị esikwere ebe ha si ndị welitere ego ndị tụkọtara ego ogbe ha ha were wele ụlọ si jee gote nri jee ka ahụ na onye ọbụla rie ọ ihe aka ndị ugwu ụhụrụ ego niile atụkọtara si ka eji nyere ndị mmadụ aka na so-called palliative care aga na-eke ya n'ugwu awụsa anaghị eke ya n'ala igbo gịnị mere maka a sị na ndị igbo nwere onye ndị ga-elekọta ha ụmụnne ya ndị maazị ọbasi ọ dịka iji okwu n'ọnụ ee mba ịma e nwere ihe mere eji bido eji e were nke a bido n'ihi na ọ ịkwanyere mmadụ ugwu ebe eh, obodo na-ebido ịkwanye ugwu ebe mmadụ ibe gị nọ nwee nsọpụrụ ebe mmadụ ibe gị nọ hụ mmadụ ibe gị ka mmadụ obodo ga-aga na-aga ka ọma maka ile anya ihe ndị ọzọ niile ekwu gawazie n'ihu ma ọ bụ na eh, eh, ka e ga-esi na-achị obodo ka ọ ga-esi doo onye ọbụla anya na na Biafra a na-ekwu okwu ya enweghị ihe ga-egbochi nwatakịrị irigoru ebe ọbụla ọ chọrọ irigo ma ọ bụrụ na ọ chọọ ịgba mbọ mhm. ihe a niile laghachitekwere na n'obodo a anyị chọrọ ka ọ wụrụ ebe anyị ga-ebi mhm. a ga na-akwanyere mmadụ mhm. ọ nnọọ mbido ya bụ ụdị ife anyị na-afụ kịta onye ya na ibie nwee mgbagharị ọnụ ọsịa na mmechachasịa maọbụ na ị ga-afụ maọbụ na a ga-anaghị ndụgụ n'iyi maọbụ echechi onye ọrụ gbuo ya maọbụ ndị na-anọkọta kpọchi ịlụ mmadụ iyi ma ọ tụọ mmadụ aka na-asị onye onye dikiri si gbagbuo ya ma ọ bụrụ mmadụ na osozi ọ ka igbo si ya igbo ada awụfu ọbara n'efu maka nọọsụ ana na ọbala mmadụ wụfuo n'ala ịma na agha a ga-akpụ alụ maka na ọbara na-ekwu okwu na ọbara na-ekwu okwu afọ bụ na ọ ga-ebido chụba anyị achụba mmadụ ọsọ ya bụ ndị be anyị ji wee fụ ndụ mara na ndụka ndụka na ọ dị mkpa n'Igbo ghọtalụ ife bụ mmadụ na ife bụ na mmadụ na-eku ume na mmadụ dị ndụ bụ ife bụ isi obodo ọbụla ịkwanyelụ mmadụ ume ndụka ya mere ndị Igbo ji wee sị na mpempe ndụ ka mpempe ọnwụ mma ma nke dịka nke ahụ na ihe nke ịbụọ ha dere ha dere maka ihe gbasatara ịkwanyere mba ọzọ ya mmegbu ka na-ama enwe ihe dịka mmegbu a na-emegbu mba ọzọ ndị si ebe ọzọ ma ife gbasatarụ imetụ aka na ife eji ebe na ngwa eji ebi ndụ ihe eji ihe eji akwado ihe eji akwado ha bụ ihe ọbụla mhm. gbasara maka na ha bụ ndị ọzọ ya bụ ya bụ egbe bele ugobele maọbụ nke ndị be anyị na-ekwu na ọ bụrụ na anyị jee mba na ọbịalụba onye abịagbuna ya ọ namakwa mkpukpu mhm. apụkwana ya mhm. ya ihe gbasatara jenosaid na ife ahụ awụrụ ihe a chọrọ na mba dịka mba Biafra ụkọchukwu ị nwere ike itinye ọnụ na nke a ọwụkwa ya bụ ihe aha a na-ekwu maka na ihe dịka maazị ọbasi um, uh, jiri kwuo si na o nwere ihe kpatara ejiri bidogodi were ihe gbasara towe isi bido ma bịakwa kwuo ihe gbasara ugwu dị na ndụ bụ ahụike riju afọ na nnwere onwe ihe atọ a ugwu dị na ndụ mmadụ bụ ahụike nriju afọ na nnwere onwe ọ bụrụ na m tụgharịa ya n'asụsụ bekee maka ndị ọ gara ahụ ịghọta that the dignity of life consists in good health satisfaction and freedom. I joined the Abeha, singing not life, liberty, <laughs> and the pursuit of happiness. Pursuit of happiness. Ọ na ọ bụrụ na ịchịkọta ihe ndị ọma ka ọ ya wee kpere okenye Igbo ọbụla a na-eteta ụra n'ụtụtụ ichie aka ịpụtachie sachie ihu gị na ihe ndị ọzọ gị chee ọwụwa anyanwụ ilele ọwụwa anyanwụ kpọkue e, Chukwuabiama ịgọ ọfọ aha ya na-akpọ ọfọ ogologo ndụ mhm. n'ahụ ike ya na ihe a na-akpọ jenosaid maka na a na-ekwu jenosaid jenosaid abụghị naanị ya ọgụrụ mba naanị ọgụrụ mba na ọbara ndị mmadụ lekwa ka ndị Igbo siri ghọta jenosaid maka na ihe anyị na-anụ taa jenosid bụ anyị na-agụ ihe gbasara jenosid dịka ka esi mekwu dịka ka ndị ka o si mee na Rwanda megide ndị Tutsi dịka ka o si mee na Armenia ma ọ ka emere na Biafra ndụ akwafuru mana ọ sị gị its security right to life property progress nke na mgbe ọbụla anyị mgbe ọbụla obodo ọbụla ma bụrụ ọbụla na-agba mbọ igbochi agbụrụ ọzọ ka ha na-enwe ọganihu ha na-agba mbọ ya igbochi ha ka ha na-enwe na-akpakọta akụ na ụba ha otu ha otu ụzọ kwesịrị ekwesị mgbe ọbụla ị na-eme mgbochi a maọbụ dị na-emekasa ha ahụ ka ha ghara inwe inwe afọ ojuju na nnwere onwe ha ya mhm. mgbe ọbụla ị na-eme ụdị ha ihe a achọrọ ka anyị na that constitutes an act of genocide mhm. ọ bụ mbibi obodo ọ ihe ọ pụtara hmm. ya na ndị Igbo kpanụ unu chetara ọbụrụ e na chetara oge anyị kwuru oge anyị nyere nkụzi na Igbo e, American Cultural Education na ihe m na-ekwu mgbe abịam Chukwu abịama bịara n'ụwa jee nọrọ jee zuo ike n'okpuru osisi ọfọ ya were ndụ ya tinye n'osisi ọfọ ọfọ bụrụzie ihe ndị Igbo Chukwu abịama nyere ndị Igbo si werenụ ihe a ka ọ bụrụ ihe unu ga-eji na-aga ụzụ ụwa niile mee ka ụwa dị mma mere anyị ji asị na onye ọbụla na-eje njem na-eji ọfọ na na-aga ojiọfọ ga-ana ga-ana nke na ọnọdụ anyị bụ na ebe ọ bụla ijere ị naghị eje ka ije megide ndị ahụ kama ị na-eje ka ị hụ ka ọnọdụ ha dị isonye ha mee ka ọnọdụ ha dịkwuo mma ọbara ha ọbanyere gị mhm. igbo mkpa igbo mkpa imerenụ ndị igbo ji si na ebe onye bi ọ na-agwachi igbo ndị Igbo enwebeghị mgbe ọbụla a maara ndị Igbo dịka ndị ịbara ka ha jee megide ndị ọzọ nara ha ihe ha mhm. enwebeghị mgbe ọbụla a maara ndị Igbo dịka ndị gara lụọ agha lụgide ndị ọzọ ka eji bibie ha nara ha ala ha kama na ebe ọbụla ị hụrụ onye Igbo maọbụ n'ala Igbo mpaghara iso ala Igbo otu mpaghara ala Igbo gaa n'ala Igbo ọzọ megara n'ugwu n'ugwu Awụsa megara na ndị ọdịda anyanwụ ihe eji mara ndị Igbo ha na-agba mbọ rụsie ọrụ ike were ihe ha kpatara tinyekwuo n'ebe ahụ ha bi rụọ ụlọ rụọ ebe obibi rụọ zụ ahịa tinye ihe ga-enyere ndị mmadụ ndụ ndị mmadụ ụlọ akwụkwọ ụlọ akwụkwọ ụhụ anyị anaghị eje were wela were wela a na-etinye aka na-agba mbọ ọ ya wụ na ile anya na Naịjirịa taa ile anya na Afrịka taa ndị ama ama gazuru ebe niile na-eme mbakasa maka ọdịmma ha na ndị ha bịa na be ha bụ eh, maazị ọgbasi hmm. ife nghọtalụ na ihe Ahịa Right Declaration na-akọwa bụ na mgbochi ọbụla a na-egbochi ọganiru mba maọbụ agbụrụ ọbụla bụ jenosid ya bụ maọbụ nke a na-akpọ racism o maọbụ tribalism o maọbụ antisemitism o eni izi and na ọgwụkwa ndị na-asụ oyibo na ọ meela ka ọ bụrụ resizm maka ọ egbochi ọganiru ọ ịtụ ka gị onwe gị si ghọta ya ee ịma cheta na oge ndị a na-ede ha ihe mere Igbo dị ha n'uche Igbo gbara mbọ gazuo ala Naịjirịa niile ma e, ọdịda anyanwụ ma n'ugwu ebe ọbụla Igbo gara ha biri na-emeju obodo e, gidigidi esu atụtụrụ Igbo na-egbuke na-egbu ijiji ha gbalata ala nna ha si ngwa hapụnụnụ m ka m zuzie ka m kuru mmiri nwụọ dewe iko ebuso mhm. ha agha ekwu okwu okwu a na-akpọ jenosid ndị bụ ụzọ kwulite ya nnọọ gbasaa ya ụwa niile akwa ndị juu maka ihe mere oge sekọnd wọld wọ ibu ndị ọnọwụ hawa wu mba mbụ enwere egburu nnọọ ka egbuo ha ka ha gwụ agwụ ma ka ha na-ekwu okwu ee eh, ka ha ihe a mechara a na-ekwu okwu jenosid ihe na-eso ya n'azụ neva agen hmm. aga m ekwu ka ihe a ọzọ emela hmm. eche m hanwa na-ekwu ọzọ emela mana ile otu hanwa chi ele ọzọ emela ọ ọzọ emela anyị ya bụ na ihe mere anyị ọ gaghị eme ha anyị ọzọ hmm. kama ihe ndị a dere e, e, ahịara deklarashọn na-ekwu wụ na onye Chineke gọziri ga-eji chike were ngọzi kesaa ndị ya na-ebi hmm. ebe ọgwụ na anyị lụrụ agha maka na olileanya anyị mgbe ị na-ede ihe were anyị ga-enwere onwe anyị nwere obodo n'ebe ọ wụ na ihe a niile mere igbo igbo agwụhụ anyị na ndị agbata obi anyị so lụọ agha alụcha agha merie anyị ga-awụrụkwa ndị nga nne m hụrụ ntutu taa na-enweghị onye ọzọ ihe a ga-eme n'ụwa na ebe ọbụla anyị hụrụ mmegbu anyị nọ ebe ọbụla anyị hụrụ mkpagbu anyị nọ ọ rubedile na ya agaghị alụ nwa ọgụ anyị ga-emeghe ọnụ kwuo otu mmụọ si ghọta ya bụ ndị nwụ n'ahịa wee riga agụ obodo ụfọdụ faịta gbagbodo ụfọdụ ụfọdụ balụ soja baba anatara eriri wee mmanụ ido na meji nụrụ anya m wee bụ ọgụ ma nke ahụ sọ nke nnụnụ na ntu

pụtara na ọ bụrụ etu a na etu a ndị Igbo nọ na Naịjirịa ndị bi na Naịjirịa mmegbu a na-emegbu ndị na akụ ụka alakụba n'ụzọ Sokoto ogbugbu a na-egbu ndị mmadụ na Kaduna ogbugbu a na-egbu ndị mmadụ na Borno mmegbu a na-emegbu ndị Middle Belt mmegbu niile dị iche iche a na-emegbu ndị mmadụ na Naịjirịa na ndị Igbo kwesịrị ịnọ n'isi na-asị ọzọ emena ọ etu a ka gị onwe gị si ghọta ya ee ọ ghọta m maka na Igbo ghọta igbo nwa na ndụ mmiri ndụ azụ na agbata obi onye bụ nwanne ọ ka o ji wee na-asị na mmemme gwalụ abụrụ ụzọ ezila ezi na egbebelụ ugogobelụ nke si bi ebena nkukwa agha igbo o ji si egbebelụ ugobelụ bụ na igbo fu mana na onye ọbụla chineke kelee nwere ọnọdụ chineke nyere ya na mba niile nwere kwesịrị ịdị ndụ maka na ọnwa ife mere chineke ji wee ke fanwe afọ ọrọkwa ya na ụdị na akpa ọfa ka fa bịa igbue ndị ọzọ na kọlụfa ife kama na igbo si na ọdịlụ ya mma ya dịlụ nwanne ibe mma ọdịlụ ya mma ya dịlụ nwanne mma ka ọ ghara na ọma bụ sọsọ ya ga na-enweta uru n'ụwa ya bụ ife wee bụrụ ife dịrị iche maka na ị na-anya onwe ọtụtụ ndị apụta na mba naijiria a na-akọtọ so esi igbo si basasịa na na ndị igbo bịara ebe a na ọgba aka bịa kịta na-eso akụ na obu obu mana onwe nwerụrụ onye nwee ike igosi onye igbo bịa nọkọta nalia na maọbụ nalia ifie nalia unu ya ife ọbụla igbo kpata ofa kpatara ya mkpachiri uchu a na-eneghị anya ọ fa na-akpata ma na-ekesa n'ogbe ebe ọbụla o ji bụrụ na igbo na igbo ruo ebe ọbụla ọ kwasaa mara na ọbịa bụ onye abịagbuna ya igbo kweta na ya ga-adị ndụ kweta na onye ọzọ ga-adị ndụ ị na-anya ọtụtụ ndị ka anyị ntera biri na naijiria fụ o nwere ndị n'uche fa ịdị ndụ fa na-akpọghị afa ajụ afa akpọghị infidel akpọghị na ịbụ onye ya mere ibe eji na-akpọghị afọ n'afọ abụrụ afa bụ ka e wee nwee ike na-eminagha mana igbo a na kachasị na ọma ndịla onye ọzọ mma ọ ga-achọ ọdịrị ya mma ka ọ dịrị ibe mma ka ọ dịrị nwanne ya mma maka na ụwa ọ na ụwa abụrụ nke onye ọbụla na Chineke zitere anyị n'ụwa ka anyị bie n'ndụ ụwa ya bụ ịfụ na ndị Igbo na-eche uche bụrụkwa ndị na-enwere olileanya dị iche n'ebe ife gbasalụ ikpoko obodo dị ịfụnanya bụrụ ife eji fafụrụ agbata obi fa n'anya dịka malụ na ọ dịla agbata obi ya mma ọ dịla ya mma maka na ndụ mmiri ndụ azụ ndụ ndụ ọfịa bụ ndụ anụmanụ na onye ọbụla bụ onye Chineke kere ka emekọtasị ife ọnụ ya bụ ọ dị mkpa na ndị be anyị ghọtara ya maka oge ụfọdụ ilekwa anya kịta ebe na-eme n'ala Igbo ee eh, mba na mba na-eko e na-achọ ka etu e ga-esi nọ maọbụ etu e ga-esi wee eh, ka onye aghara ka ọ bụ sọfa bụ ndị na-aga n'iru ife ya na-ekwu n'ahịa declaration na principles of revolution nke afọ anyị na-akpọ maka ya bụ na onwere nwere onye ga-anọkọta nọchiela ibie ụzọ kama na ịfụ nwanne ka ọ na-aga inyere ya ịkwadie maka na ụwa a ọ nwụrụ nke onye ọ bụla na onye lụsịa nke a ziri ya megịnị ọ nara ya bụ na ọtụtụ n'ime ndị ife anyị na-afụ kịta abụrụ etu Igbo si ọ bịa bụrụ ife ga-akwalite obodo ya bụ nke mmadụ pụtazi ọ bụ nọọsụ ya bụ nọọsụ m ka a ga na-ekwu maka ma ọ bụ ịfụ ka ị ga-esi nalụ nwanne gị nke nalụ ya hmm. ah, nke ah. gị ilie nke onye ọzọ ọ dịrọ mma o nwere ike ndị na-ege anyị ntị na ka anyị na-ekwu okwu a ga-asị ebee ka anyị bi ihe anyị na-akọ ọ bụ omenala maka ọ bụrụ na ọ bụ omenala ọ gịnị kpatara na eluo n'ala Igbo tata ọ dịkwazie ka ihe onye ọbụla na-achọ a na-achọ ka ọ bụrụ sọsọ ya bụ eze ekwu ife na-emenụ ka ọ bụrụ na ọnya wa karịrị onye ọbụla a na-echi ndị ọzọ imi n'ala ka ha ọ bụ nkalị ka eji wee biri onye ọzọ ga na-ajụkwa ọ bụrụ na etu a ka omenala Igbo dị gboo ọ pụtara na ihe kwesịrị ị na-enwewu mmekọrịta mana ọ dịkwazịa ka ihe a na-afụ na Igbo dị iche iche abụ ihe gbasatara onye ọbụla ịgawara onwe ya onye kwuo rapịa chọba ebe ọzọ maka emeghị ka ofu onye azọba na ya chọrọ autonomous community ya ka oge anyị si aga ọ dị ka ihe dị ka ihe a ka anyị ga-akpadobe ya bụ um, maazị ọbasi ụkọchukwu ị nwere ike inyere aka na nchịkọta okwu gwa ndị na-ege anyị ntị n'ife anyị na-agụpụta e, ndị dere ahịara deklarashọn kedu ihe anyị nwa ndị bi ugbu a ga-ewepụtakwazi na ya kedu ife anyị kwesịrị ị na-achọ maọbụ ife anyị kwesịrị iwel wee dozie omenala anyị kama ị na-eme omenala n'uche m enwere eh, e e ihe mere elezeze agwọ ji agba ọsọ ehihie ọ bụrụ na ọnọdụ anyị dị mma ele ihe anyị nọkwa nga onye ọbụla nwere uche na-ele anya hụrụ na ihe emebiele ihe emebiele ala Igbo awụzi ha ala Igbo mgbe Igbo bụ Igbo e nwere onye mhm. dị n'akwụkwọ na-asị e, na ndị Igbo agwụla na ihe e nweziri kịta agwụ mba ihe anyị ji ekwu ihe a wụ na uche anyị wụ na ebe a otu ebe ị ga-aga hụ ebe Igbo chere uche wee dee akwụkwọ maka nke awa akwụkwọ edere ede ọwụhụ ihe kwuru n'ọnụ dee akwụkwọ lee ka obodo ga-adị ma ọ bụrụ ma emerie agha ma mgbe anyị ga-emeri agha ee Chineke amarala anyị emeri ha agha emerie anyị kemgbe emerikwere na anyị ee ihe niile Igbo na-eme wee ịla azụ ịla azụ ịla azụ na ihe anyị na-eme kịta bụ ka elee ma anyị ga-enwe ike tinyekwe n'akwụkwọ taa lee ihe Igbo chọrọ lee otu Igbo chọrọ ka ha bie lee otu Igbo chọrọ ka ha na agbata obi ha mmekọrịta lee ụdị obodo ndị Igbo chọrọ ka ha biri na eche ma ebe anyị na-aga n'ihe maazị ụkọchukwu enweghị ịchọrọ ịtụnye ọnụ biko ee e, otu ihe ọzọ m ga-atụnye ọnụ na ya bụ na achọrọ m ịrụtụ aka ihe ahụ o nwere ajụjụ jụrụ maazị odeluga maọbụ maazị maazị ọbasi ajụjụ ejụrụ maka ọsị ma ọbụla ihe gbasara mbibi mba ọ bụ naanị ọ bụghị naanị n'igbu ha kwafu ọbara ha o metụtara ihe ndị ọzọ ee o metụtara ihe ndị ọzọ dịka o nwere ihe a na-akpọ cultural genocide mm-hmm. ya mgbe ị bịara gbochie igbochi ndị mmadụ inwe ọganihu ihe ọ pụtara na ị na-achọ ka n'oge na-adịghị anya ha nwere ike ka dị ndụ mana o nweghịzi ihe ejiri mara ha n'elu ụwa ọ ya mgbe ahụ ka e nwere na ihe na-akpọ cultural genocide cultural genocide na-eme na-ebido dịka itinye ihe a na-akpọ policy mgbe ị bịara were ihe gbasara ihe usoro ọchịchị dị aṅa tinye ka e nwere ka ghara ịdị na-asụ asụsụ ndị mmadụ mm-hmm. asụsụ ejiri mara ndị mmadụ mm. ka a ghara ịdị na-eme omenala ha maọbụ gị were omenala elu bịa sonye n'etiti ha ka ị nwee ike butere ha ọgba aghara ihe ị na-eme wụ ị na-etinye aka mgbe ị na-eme ụdị ihe ahụ ihe na-eme wụ ibibi ndị mmadụ ọ jenosaid ọ cultural jenosaid ya wụ otu ihe mere anyị n'ala Igbo kemgbe a lụchara agha wụ ihe bidoro na 1976 or 1975 ya wụ oge ha bidoro wetara anyị the feudal system of the north ndị fulani feudalism webatara anyị ya n'ala igbo site n'ịbịa ịgwa anyị na enwere ihe a na-akpọ ndị eze ndị chawara nchi mhm. ndọrọ ndọrọ eze esi ebe ahụ bata maka na ije n'ugwu ndị fulani anyị na ha na-emekọrịta ndị wu isi nwa bụ njọ ihe na-arịa naijiria taa ha ekweghị na ihe a na-akpọ ọchịchị onye kwuo uche ya na nnwere onwe mhm. rụkwa echi ihe a ka na-ekwu okwu ya ihe bụ n'uche ha ihe a ma wụ mmadụ ole ma ole ga-abụ ndị nwere akụ na ụba ndị ọzọ ga-abịazi na-arịọ ha nri mhm. mana ọnwụ ihe a ka eji mara Igbo ya wụ ihe na-arụtụ aka ndị mmadụ na-achọzi onye chọọ ọkpatacha ego ọchọọ ka ọ bụrụ naanị ya onye kpatacha ọ ka ọ zọgbuo ụmụnne ya ihe ahụ abụghị ihe eji mara Igbo ọ ya wụ na ihe mere na iruo na things fall apart oge Okonkwo kwuru okwu kparịa mmadụ ofe Ezeudo asị ya onye chi ya tiere akị nwata chi ya tiere akị ekwesịghị iji ya anya isi ya ihe ndị a ihe ndị anyị bịara buru anyị wetara ya n'aka ndị ụmụnne anyị ndị agbata obi anyị ndị ọwụwa anyanwụ oke tugatuga akpata ego igosi ụwa niile na ịkpatara ego na nwa ozi onye gị na ya mm-hmm. aga n'ugwu anyị eburu omenala onye nwe onye isi gị iwere ụmụnna gị mee ebe mgbada ụkwụ ọ wụghị ihe mm-hmm. ejiri yawo wụ iji tinye ọnụ n'okwu a n'ụzọ pụrụ iche maka ndị na-ege anyị ntị nakwa n'Igbo niile ihe anyị na-ekwu okwu ya ee omenala anyị emebiwala n'ihi nghọtahie na otu anyị siri ghọtahie onye anyị bụ kemgbe agha bi mana o nwere ihe a na-akpọ renaissance rebat hmm. mmụgharị hmm. mmụgharị akpanụ na mmadụ ga-anọkọta gị tụgharịa azụ jụọ onwe gị si kedu ịga ebe njem siri bido njem m na-aga olee ebe o bidoro ọ ihe ya ihe anyị na-eme ihe a maka na ịghọta gị siri bido ị mara ka ị ga-esi tụgharịa ụkwụ hazie onwe gị ka ihe wee ga tukwuoro gị mma ugbu a o ruola mgbe ndị Igbo ga-agba mbọ onye ọbụla n'otu n'otu n'ọnọdụ gị ebe ọbụla ị nọ nakwana n'ọgbakọta ebe niile anyị na-enwe ọgbakọ dị iche iche ịtụgharị uche legharịa anya jụọ onwe anyị si olee yawụ onye ka anyị bụ ọ yawu ihe mhm. deklarashọn a bụ ihe anyị na-akpọ ntọala the principles of the revolution ihe ọ na-aza ajụjụ ihe ajụjụ a na-aza ebe ahụ onye ka anyị bụ olee mhm. e, ihe ahụ anyị bụ gịnị ka o kwesịrị ime ka anyị bụrụ mgbe anyị nwere onwe anyị olee ihe eji mara anyị olee ihe a ga-eji mhm. ama mhm. ebee ka anyị kwu na mba ụwa hmm? dịka eh, ụkọchukwu ọkaigbo si ekwu cultural genocide ọtụtụ n'ime ndị na-ege anyị ntị ga-achọpụta ga-ama na ọ mgbe ndị ụka si eme nso bụ anglican tiri iwu na-asị na ebe ọbụla ndị igbo nọ lụọ ụlọ ụka na fama njizi asụsụ igbo wee na-aka ya bụ ụka so ibe dịka nwanne ya bụrụ na ịlụọ ebe dịka obodo Lagos ebe ndị igbo ma bụbụkọ falụsịa ụlọ ụka bishọp onye yoruba ewere onye yoruba tinye ka ụkọchukwu n'ụlọ ụka afọ ụmụaka Igbo ana asụ Yoruba na-asụ oyibo mana etu o bụ mbụ bụ na Igbo ebe afọ n'ụlọ ụka afọ ebe a Igbo na-agbakọ ka ha ga-eji wee na-akụzi na-abụ abụ Igbo na-aka wee nwee ike wee dịkwa ka ndị Igbo wee na-eme ka ndị Igbo maka na a sị na okoti emere nke o ji bụrụ okoti ụmụaka ekpole ya n'udu ekpole ya n'ọkọchị ọtụtụ ife mere igbo bụ na anya dị emezi ka igbo anya dị emezi ka chi anyị si ka anyị anyị eji ozi omenala anyị ọ nakwa ka um, ụkọchukwu na ọ dị mkpa a na-ekwu okwu revolushon revolushon abụrụ itisasi ife dịka esi kwee na aghara deklarashon ọ ịgbanwe obi anyị ịmala ebe mmiri si bụ opi ụgbọgọ wee mee wee si ebe a wee chiga tụgharịa wee lụgharịa n'ebe ihe ite dịka mewekwa ka anyị abụ mmadụ chineke pụ n'anya ya bụ na oge ka oge a bụ mgbe mmadụ mgbe igbo na-eji tụgharị uche wee malụ na ọtụtụ ife anyị na-eme kịta abụrụ ife eji mara anyị anyị na-emezi omenelu ka anyị ya nọ igbo bụ igbo ụbọchị na-achụ anyị ọsọ akụkọ na nkata ka nkụ mana dịka anyị si kwu anyị na-atụ anya na izuụka na-abịa na anyị ga-enwe onye ọkamalụ prọfesọ obi nwa ka mma ya bụ prọfesọ of uh, African History nke nọ na mahadum Pretoria ọ ga-enyere anyị aka ịtapi ya bụ uh, akụkọ uh, okwu anyị na-ekwu maka ya si na ife edere n'akwụkwọ Ahịara Declaration biko dịka anyị si yọọ na mbido gwa anyị ka gwa ihe ị chere gwa anyị ka ihe a si metụ gị ma nke ka nke chee uche banyere ihe anyị na-ekwu chee na onwe gị zakwa anụ kedu ụdị obodo ị chọrọ kedu ụdị onye Igbo ị ga-abụ kedu ụdị onye Igbo ị chọrọ ka nwanne gị bụrụ ma onye agbata obi gị n'ịza ya bụ ajụjụ jụzie onwe gị kedu ka ị ga-esi nweta ya bụ ụdị ihe ị chọrọ kedu ihe ị kwesịrị ime kedu ihe agbata obi gị kwesịrị ime kedu ihe unu kwesịrị kọsi ọnụ maka anyị kọsịa ya bụ mamịrị ọnụ gba ụfụ maazị Odeluga biko gbuo ya nkenke o nwere okwu ikpeazụ ị nwere ike ịgwa ndị na ega ife m ga-agwadebe ndị na-ege anyị bụ biko n'ebe anyị na-ịfụlụ ozi anyị na-ezi bụ fesbuk ka ị gụwa ya bụ ahịa deklarashọn tụgharịa uche na ya mekwa ka ụmụnne gị ndị ọzọ ka gị fụta ya kọwalụfa zisa anya bụ ozi maka na igbo ga-adịgha anyị ama mgbaaka wee na azụ ala ọtụtụ ebe ị ga-aga ị ga-anụ ka ndị igbo ka na-ekwu na anyị ga-apụ anyị ga-apụ anyị ga-arapụ anyị na-arapụ naijiria ebe ebe anyị nọ kịta na ala igbo ife anwụka dọkịta ka anyị ga-ebido dozibegodo ebe anyị bi maka ebe onye bi ka ọ na-awachi ite niile na-aya anyị anyị ma ifọ ana anyị nwere ọgwụ omenala Igbo echiche Igbo akọ na uche Igbo ọ dịbe agboo anyị bụ ndị lekọtabụlụ onwe anyị anya tupu ndị ọcha abịa tupu Naijiria Igbo nọ Igbo ga-adị egwu atụzina Igbo ka anyị ti ya mata onwe anyị wee ka Igbo si ya. Onye m nwere ikwu onye na-ege ntị biko akpala nkata izu ụka isii ma asaa ha niile nọkwanụ na ehm, Igbo Heritage Institute na Facebook inwe efe gaa bido n'ishi gee ntị tụnye ọnụ n'ihi na ihe awọ dị mma mmadụ niile ma nwoke ma nwanyị ma okenye ma nwata ọ dị mkpa ka anyị niile tụnye ọnụ nyụọ mmamịrị akụ ndị ụkọchukwu ya ọkwa ebe ahụ otu okwu ahụ ka m kpụ n'ọnụ ka a na-enye ihe a na-akpọku anyị bụ onye ọbụla biko ka ọ na-anụ onye ọbụla ọkụ n'obi ka anyị chetakwa na anyịla isiokwu bụ ịghọtakwa ihe anyị chọrọ ebe anyị si abịa na ebe anyị si aga ọ ya kpatara anyị ji bido mkparịta ụka nke ihe mere isi n'ihe a na-akpọ na deklarashọn ọ dị m ama m na ọtụtụ ndị ihe a na-akpọ na deklarashọn ha ka na-eche na ọwụwụ otu esiri kwupụta okwu ihe a ga-esi otu a e ga-esi lụọ agha nweta onwe anyị dịka ndị Biafra mana e, unu echefukwala ahịara deklarashọn ewepụtara na mgbe ọnwa Juun gbara abalị nke mbụ n'afọ 1969 ya wụ ihe karịa afọ abụọ kemgbe ebidoro ọgụ Biafra ihe a bụ echiche a chọrọ ka onye ọbụla na-eche ihe a bụ ntụziaka eh, anyị kwesịrị iji na-eso mata ebe anyị si na ebe anyị na-aga na ihe anyị chọrọ hụọ ya tụnyere anyị ọnụ n'okwu ma n'izu ụka na-abịa abịa bịa soro anyị ka anyị gee ntị maka mgbe ọkachamara Obinwa mma ga-esonye anyị n'ịza ajụjụ ndị dị a udo dịrị ụnụ ebe anyị omeife jidekwa ọfọ maka na oji ọfọ ga-ana ụbọchị nta ka anyị chọọ ọnụ n'owere nchi ọgwụkwanụ ka ọ ha n'ọnụ biko dịka anyị si jụọ onye n'ime ụnụ hụrụ gosi nwanne ya onye nwekwa n'ike mee ka o lute ndị ọzọ aka ma gwa ndị ọzọ na ikoro na-ada na-akụkwa kwa fraịde bido na ọnụ ụtụtụ na naijiria bido na 6am nigerian time bụrụkwanụ 1am eastern time na us ngwanụ ka ọ dịnụ ka chi